AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo na-ege ntị ndewo eji m obi ụtọ na-ekele gị na-anabata gị n'ihe omume nke ụbọchị taa na-asị ka mara nke chineke baara gị ụba gị na ezinụlọ gị anyị abịala ọzọ ileba anya na ntụgharị uche okwu nke ezinụlọ isiokwu nke anyị na-eleba anya ya n'ụbọchị taa bụ nke na-asị kpachapụ anya ọ ka bụ isiokwu ahụ nke anyị palitere ụbọchị gara aga gbasara nchekwa nye ezinụlọ onye ọchịchị nke obodo England anyị chọrọ ịgbatịtụ ya ntakịrị anyị maara nke ọma na ebe ọ bụla nke anyị bi ebe anyị na-edowe ihe ọbụla nke anyị na-echekwa echekwa bụ n'ụlọ ntakịrị ahụ ebe anyị kpọrọ ebe anyị na-ehi ụra onye amaghị ama a na-abanye n'ụlọ ahụ ọ bụdụrori onye maara ama ọ bụ naanị ma ị kpọrọ ya bụ ya enwe ike bata ebe ahụ ọ bụdịghị onye ọ bụla na-eji ike asị ụmụ ya baa ebe ahụ ọ na-ehi ụra karịkwa ma ọ bụ nwatakịrị o doro gị anya otu akparamagwa ya dị ruekwa mgbe ha tolitere ịma ihe ma ebe a bụ ebe nwaanyị onye na-achị obodo a bụ England nwetara otu nwoke nke batara na-amaghị otu o si gafesie ọgbachi niile na mpịachi niile nke ndị nchekwa kwesịrị ichekwa ebe ahụ onye eze bi dịka a gasị na nke ahụ adịghị ihe ọ bụ mgbe iri afọ abụọ na otu gasịrị n'ime ọnwa asaa ya ka a na-eme ememme ncheta ọmụmụ nke otu n'ime ndị ahụ a mụrụ n'agbụrụ ndị na-achị achị ka otu onye ọzọ bịakwara ọ dị otu o si pịa mpịpịa nke ya nwekwe ike gafesi ọgbachi ndị a niile banye n'ime ime ebe eze na-anọ eme ihe ọbụla nke ọ kpọrọ ihe dị ya mkpa bụ ọra ka ahụ a sị na mmadụ chọtara gị gaa nọ n'ime ebe ahụ si onye ahụ bịawa ebe a ka a nọ na-eme ememme mma ihe ọbụla nke a kpọrọ onye a mụrụ n'ebe eze na agbụrụ ha niile ebe ahụ ka onye ọbụla zụkọrọ n'ụbọchị ahụ ka otu nwoke nke ihe ọ na-eme bụ ime ka ndị mmadụ chịa ọchị ama m na anyị ghọtara okwu a ndị a ọ bụ abịa ndị mmadụ zukọ ha na-eme ihe ndị mmadụ ga-eji na-enwe obi ụtọ na-achị ọchị na-achịfụsị nramahụ anyị ọ bụ otu n'ime ndị a bụ onye gara jikere onwe ya n'eziokwu jikerechaa onwe ya dị ka onye ahụ nke mere ka ala Amerịka mee mkpọtụ na iri afọ anọ gara aga ọ dịghị onye maara ụzọ o si banye ngwa ngwa o ruru ebe ahụ a na-eme ememme ahụ ya tụtụrụ ihe a na-eji eme ka olu okwu mmadụ daa ụda nọrọ ebe ahụ tipu si ha lee na ọ bụrụ na ya bụ onye bịara ogbugbu na ọ bụrụ na ya eji ihe ndị ahụ a na-eji atụkasị ebe niile na mmadụ niile nọ nga bụ agbụrụ eze gara anwụ n'ezie na nke a bụ ihe ihere ime ka amata na ọbụna ụlọ eze ebe isi ọchịchị nke obodo ya dabere na onweghị ezigbo nchekwa nke dị ebe ahụ na ọ bụrụ na ya bịara mbibi ma ihe a gaara eme bụ ibi ebe anyị na atụtụkọta mpekele ihe ndị mebiri emebi na ihere eme na ya na ala nna ya enweghị nchekwa gị onye mụ na ya na-atụgharị uche n'ezie nwaanyị onye eze a ọ kụrụ ya na nsọ o bilitere n'iwe kwekwe kwụsị na ọ otu ọ dị mgbe gara aga na otu nwoke batara n'ime ụlọ ebe ya na-ehi ụra nọrọ n'elu akwa ya ya na ya na-atụgharị ụka na mgbe ahụ nke ahụ mere ndị ahụ bụ ndị bụ ndị nche tatara ya aja ọ bụna na nke ugbu a na ha ga-atata ya aja gị onye mụ na ya na-atụgharị uche ma ndị na-eche nche mgbe ahụ tatara ya aja ma ọ bụ ndị na-eche nche ugbu a tatara ya aja ihe a na-ekwu okwu ya bụ na enweghị ezigbo nchekwa n'ụwa nke a ọ dịghị ihe dị ka ezigbo nchekwa n'elu ụwa nke a naanị ebe ị ga-agbaba nwee nchekwa zuru oke bụ n'ime chineke nke mụ na gị na-efe onye ahụ mere ka anyị nwee mmasị nke ịnọ na ntụgharị uche nke ụbọchị taa naanị ebe ahụ bụ ebe nke ị ga-agbaba nwee nchekwa nke zuru oke n'ihi na ọ bụrụ ma ọ dị ebe ekwesịrị ịkpachisi nke ọma ebe ekwesịrị ịpị ndị mmadụ aka were sị ndị a bịanụ unu bụ ndị a tụkwasịrị obi chee na ebe a nche ọ bụ ebe ahụ ọnọdụ nke onye ọchịchị nke ala obodo ọbụla dị ma lee ya mmadụ ekwesịghị ntụkwasị obi ọ bụrụ ịbụ na o mere ndị a n'ize ahụ ihe anyị na-ekwekwu ya bụ na otu ọbụla o si dị ọ dịghị ihe dị ka nchekwa nke zuru oke n'aka mmadụ ma ọ bụghị site n'aka Chineke lee anya ọ bụrụ na anyị gụọ akwụkwọ abụọma isi iri atọ na anọ amaokwu nke asaa gịnị ka ọ na-agwa anyị akwụkwọ abụọma isi iri atọ na anọ amaokwu nke asaa ọ na-asị mmụọ ozi nke jehova na-agba ụlọikwu ya gburugburu onye ọbụla nke na-atụ egwu nke jehova onye ahụ bụ onye ọ ga-azọpụta lee anya n'akwụkwọ abụọma isi iri atọ na anọ amaokwu nke iri na ise ka anyị leta ihe o kwuru ọ sị anya abụọ nke jehova dị na-arụ ndị ezi omume ntị ya abụọ ghekwara oghe na mkpu ha na-etiku ya gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị ghara ịhapụ ya ebe a ka anyị lee n'akwụkwọ abụọma isi iri itoolu na otu ọ sị ihe ọjọọ agaghị adakwasị gị ihe otiti agaghị abịarukwa nso ụlọ ikwu gị gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị lebatụ anya na akwụkwọ jeremaya isi mbụ amaokwu nke iri na asatọ ọ sị ma mụ onwe m lee emerewo m gị nye taa ịbụ obodo ewusiri ike na ịbụ ide igwe na ịbụ mgbidi ọla imegide ala nke niile imegide eze niile nke Juda imegide ndị isi ya imegide ndị nchụaja ya na imegide ndị ala ahụ n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa Jehova enyewo gị ikike ọ dịghị ihe ọ bụla nke ga-eru gị nso nke ị na-agaghị azọpịa n'ihi na jehova enyewo gị ikike imegide arụ niile imegide ihe ọjọọ niile imegide ikike nke ọchịchịrị niile imegide ihe niile nke na-agbachiri gị ụzọ m na-asị gị n'ụbọchị taa ọ bụrụ na ị tụkwasịrị chineke obi otu a ka ọ ga-adị n'ime ndụ gị onye nwe anyị anaghị agbachi onye ọbụla nke tụkwasịrị ya obi nkịtị ọ na-anapụta ya n'oge mkpa n'ụbọchị taa ka jehova ga-anapụta gị gị na ezinụlọ gị ya dịrị gị na mma obi dị anyị ụtọ otu Chineke ji na-edo onye okenye eze nlewemchi anyị na-arịọ ka ịhụnanya Chineke bara gị ụba ka ahụike na ogologo ndụ bụrụ nke gị n'aha Jizọs amen imeela na ndụmọdụ nke ezinụlọ inyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa na anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele ndị Seventh Day Adventist Church Choir Aba East Central na-abụ ọma nyere anyị n'ụbọchị taa unu emeela arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya bara unu ụba n'aha Jizọs amen ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ Grant Emenike onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata tangozi dị n'ime ya ụmụnne m n'ime jizọs eji m aha onye nwanyị jizọs kraịst na-ekele unu n'otu n'otu ndị ọma na-ege ntị unu anọọla ndị na-abịa abịa ịnọnyere ụmụnne anyị ige ntị unu abịala na n'isi ka anyị chọọ iru onye nwe anyị nna anyị imeela anyị na-arịọ amara nke a ga-eji kwuo okwu na inwe nghọta n'ime okwu ndị niile a na-ekwu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen isiokwu anyị taa bụ m ga-eje mee chineke onye mbụ na etiti ndị nzukọ anyị a na-ekwu okwu ihe banyere m ga-eje m ga-eje onye ọbụla na-ekwu okwu m ga-eje mana ọ na-agụ m agụụ ka anyị jee ime chineke onye mbụ n'etiti ihe niile ịgụọ n'akwụkwọ mati isi isii amaokwu nke iri atọ na atọ ọ sị ma buru unu ụzọ chọọ alaeze chineke na omume a ga-atụkwasịkwara unu ihe ndị a niile mmadụ n'etiti ịchọ ọtụtụ ihe dị iche iche na-achọ ihe ndị ọzọ tutu na-achọ chineke ma chineke na-asị ọ bụrụ na ị chọrọ ka ihe ndị arụghị aka mee m onye mbụ chineke na-achọrị ịbụ onye mbụ n'etiti ụmụ mmadụ ọ chọrọ ịbụ onye mbụ mbụ na ọ dịghị onye ga-abịa tutu ya abịa ọ chọrọ ịbụ onye ikpeazụ ọ dịghị onye ga-abịa mgbe ọ na-abịasịalarị n'etiti mụ na gị abụọ n'ihi nke a iji mee ka chineke bụrụ onye mbụ chineke mee ka anyị mara na ya onwe ya bụ alfa na omega alfa bụ okwu ndị grik mbụ alifabet kembụ ka bụ na nke opuazụ ya bụ omega ị bịa lechaa ya anya gị hụ ka ọ masị na chineke bụrụ onye mbụ n'ihe niile ndị a na-eme eme ndị ochie ndị fere ya mekwara ya onye mbụ n'ihe ha na-eme ọ dị ụzọ ebe asatọ ọ ga-amasị m ka anyị mee chineke onye mbụ n'ebe anyị ji eje imere chineke ihe nke mbụ bụ na onyinye nke ndị bekee na-akpọ talent onyinye a m na-ekwuwu onyinye enyere mmadụ malite n'afọ nne ya onye nwe kọwara n'akwụkwọ ọpụpụ isi iri atọ na ise amaokwu nke ise na amaokwu nke iri abụọ na otu na iri abụọ na iteghete onye nwe kọwara ka ọma na ya enyela mmadụ onyinye dị iche iche nke a ga-eji wuoro ya ụlọ ma mee ka ihe niile nọ n'ime ebe ahụ pụta ìhè n'ihi nke a chineke nyere gị onyinye ọ bụ onyinye a mere gị iji kwuo okwu mara ihe mara ihe ị ga-eme nwee nhọrọ ọ bụ onyinye a nyere gị aka iji gaa ebe niile ị na-aga akwụkwọ nsọ eme ka anyị mara na onyinye mmadụ na-emepere ya ụzọ chineke nyere anyị onyinye iji mee ka anyị baara onye nwe anyị uru anyị ga-eji onyinye anyị jeere ya ozi mbụla mbụ tutu onyinye anyị abara anyị uru mana ihe a na-ahụta bụ na ọtụtụ ndị na-eji onyinye chineke nyere ha akpa ego were onyinye chineke nyere ha bara onwe ha uru mana ha achọghị iji onyinye ahụ bara chineke uru na ma dị ntị onye nwe anyị wezụga onyinye o nyere gị ị ga-adị ka onye iberibe ị ga-adị ka onye na-enweghị izu na Nebukadneza gara kpaa nganga na mgbe chineke nyere ya amamihe ya ewuo ebe dịka ebe a kọrọ ugbo na babilon mgbe o ji wuchaa ya ya abịa lụọ ọnụ n'ọbụghị onwe ya mere ya onye nwe anyị mere ka ọ gbaba ọhịa afọ asaa mvọ eruo isi eruo eze akasịa ya dịka anụmanụ nwanne m were onyinye gị jeera chineke anyị ozi iji onyinye gị jeera ya ozi onye nwe anyị kara sị na ị ga-eme ya na mmasị ka onwe onye ị ga-eme ya na mmasị ka onwe onye a na-eji mmasị ka onwe onye enye chineke ihe onyinye abụ ihe a na-eme iji mee ka ọ bụrụ ihe nganga onyinye abụ ihe eji aza aha dịka ụmụ isrel mere ya ha nyere ya na mmasị nyekwa karịa nke ha kwesịrị inye chineke na-achọ ka onye ọbụla anyị ụzọ esi enye onyinye ya bụ na ị na-enye ya kwamgbe kwamgbe ị ga na-eji ya na-esonye n'ihe a na-eme ị ga-enye dịka ị siri nata ị ga-ejikwa ya nweta mgbuli elu onye ọbụla dị ndụ kwesịrị ịmata ihe ọ na-eme ihe o kwesịrị ime site n'oge ruo n'oge n'ụlọ ụka n'ụlọ nzukọ chineke bụ ụlọ nzukọ chineke anyị a na-ewu ya iwuru onye mesin mesin na-abụrụ onyinye gị were ya jeere chineke ozi gị bụrụ onye azụmahịa weta ego ubi ajera chineke ozi gị bụrụ onye na-arụ ọrụ kapịnta were ya bịa jeere chineke anyị ozi ọ ga-adịrị gị na mma karịa n'ihi na ime chineke onye mbụ ebe ahụ ọ ga-agọzi gị nke a bụ anyị ga-eme chineke onye mbụ mgbe anyị na-eje ijere chineke anyị ozibụ ịgbasa ozi ka onye nwe anyị nke ndị bekee na-akpọ witnesin ka onye nwe anyị gwara anyị sị akwụkwọ mati ma anyị ga-amee mba niile ka ha bụrụ ndị na-eso ụzọ ya gị onwe gị ji ụgwọ mụ onwe m ji ụgwọ n'akwụkwọ mati isi iri abụọ na asatọ malite na amaokwu nke iteghete ya sị ma anyị ga mee mba niile ka ha bụrụ ndị na-eso ụzọ ya iji ụgwọ ịga mee ka ndị ọzọ mara onye jizọs kraịst anyị bụ ọ bụ ya ga-eme ka edeba aha gị n'akwụkwọ kendụ ọ bụ ya ga-emekwa ka kpakpando ga-anọ n'okpu eze amara gị rie nne karịa ebe ọzọ ị ga-eme chineke anyị onye mbụ bụ na arụ gị arụ gị bụ ụlọ nsọ ke mmụọ nsọ akwụkwọ ndị rom isi abụọ amaokwu nke mbụ na-akọwara anyị na-arụ anyị ma anyị mee arụ anyị ka ọ bụrụ aja dị ndụ aja dị ndụ bụ aja na-enweghị ntụpọ iji mee ka arụ anyị bụrụ ihe edoro nsọ n'anya chineke anyị ga edu arụ anyị nsọ ịgaghị e eji ya akwa iko ijighị e ya ezu ohi ijighị e ya aṅụ aṅụrụma ijighị ya emetọsị ebe ahụ akpọrọ ebe nsọ nke onye nwe anyị ihe ọzọ anyị ga-eji mee onye nwe anyị nke mbụ ka anyị na-eje bụ oge anyị na-eji oge anyị eme ihe niile dị iche iche n'ihi na ọ dị anyị mkpa si na mgbe ruo na mgbe ma chineke chọkwara oge n'aka anyị ị ga-eji oge gị jere chineke ozi onye nwe anyị nwere oge o nyere anyị site n'otu izu ụka mmadụ ọbụla nwere ihe raka otu narị iri isii na asatọ nkere oge ọ na-eji alụ ọlụ ihe anyị nwekwara n'inye chineke anyị na okpirikpi oge abụ naanị oge awa iri naanị nke anyị ga-eji jeere ya ozi n'ụlọ nsọ na n'ebe niile dị iche iche wepụta ohere gị imere chineke ihe abụla onye ga-achọ imere chineke ihe mgbe ị na-achọwala ịnwụ mgbe ị na-adịzighị ndụ ọzọ nke ọzọ ị ga-eji chineke ozi bụ otu ụzọ na ụzọ iri na onyinye afọ ofufe malakai mere ka anyị mara anyị ga-eme chineke onye mbụ site n'iweghachiri ya otu ụzọ na ụzọ iri ọ bụrụ na ị na-eje ọkụ wepụta otu ụzọ n'ime ụzọ iri ihe riri iri wepụta naanị otu ụzọ jeera chineke ozi iwepụta otu ụzọ ahụ nyekwuo onyinye ya na ya so okwe mee meekwa ka onyinye bụkwara otu ụzọ ọzọ n'ime ụzọ iri ka ọ dị agba abụọ ga-enyere nzukọ aka ha na-eje ozi nyere ụmụ chineke aka a na-eje ozi n'ebe niile dị iche iche ihe ọzọ ga-abụ inwe ala na ihe nweta ha ị nwere ike iji ha jeere chineke ozi n'ihi na ọ bụ chineke na-enye gị ike iji akpata akụ nke ọzọ ga-abụ inye chineke mkpụrụ mbụ n'ihe ndị ị na-enweta anyị na-eme ya eme na mkpụrụ dị iche iche ị ga-emekwa banye n'ihe ị na-aji azụ ahịa ihe ị na-eme eme ego ndị ị na-enweta site n'akụkụ ndị a meera chineke onye mbụ n'ihe ị kwesịrị imere ya mee ka chineke bụrụ onye mbụ ọ si ime ya na-aga atụkwasịrị gị ihe ndị ọzọ niile na nke ikpeazụ ya ị ga-akwe nkwa n'ụlọ nzukọ chineke abụ isi iri asaa na isii amaokwu nke iri na otu na-asị ị ga-kwe nkwa ma imezuo nkwa ahụ ị kwere ọtụtụ n'ime anyị na-ekwe nkwa n'ebe niile dị iche iche anyị kwechaa anyị a na-eme eme ikwe nkwa ga-amee ya ikwere mgbe a na-arụ ụlọ chọọchị ikwere mgbe a na-aga ime mmemme ọwụla na chọọchị ememe emume ọbụla gaa gaa mezuo nkwa ahụ ikwere chineke n'ihi nọọsị na ya bụ mmadụ na ị ga-ekwe ya nkwa laghachi azụ ikwe ya nkwa na ịbịa mezuo nkwa gị so nwanne m arịọ m gị ime chineke onye mbụ n'ime ụzọ ihe asatọ a ị ga-eje dịka ndị ọzọ si eje ngọzi dị iche iche ga-eso gị ngọzi ndị si n'ugwu na ndịda ngọzi nke ịbara ihe nripịa mba ga-eso gị ngọzi nke ahụike ga-eso gị na akwụkwọ abụọma isi iri anọ na otu malite na amaokwu mbụ ngọzi nke elu ụwa ga-eso ngọzi niile nke chineke ga-eso gị ngozi nke ikpuchite ihe ị nwere ga-eso ngozi ka inwe ihe na mmụba ga-eso ngozi ga-abịa zuru ike na ezinụlọ dịka izikiel isi iri anọ na anọ amaokwu nke iri atọ na-agwa anyị arịọ m onye nwanyị anyị gị aka ime ya onye mbụ n'akụkụ ndị a niile ọ ga-adịrị gị na mma nwanne m n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen onye mgbasa ozi grant emenike imena n'ozi ọma nke iwepụtara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume ọlụ chineke nke ị na-alụ imela onye mgbasa ozi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo com maọbụ awrnigeria at gmail com at gmail dot onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị gere ege ma ndị kwupụtara n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo